akụnyere na ibe nwaka ndị akọrọ ga akọrọ ma jụkwa gị onye nwewa ajụjụ ịma azagachie nna ike ọkwa nna ọkwa ịma na-ebirokwa m ịgwọ ọgwụ dike gwọkọta eh. ọgwụ ma were nụ mgbe eti n'ime ọgwụ mgbo ma tachanụ nya nwewa ọgwụ were ka aka ya ma bụ kpọọ ya anya akụnyere na ori ibe ji mebe nya nwebe ibe ọkụ ịma na mba tiri nne ya nwa ọgwụ ọkụ ịma ọgwụ agbụ agbụ n'oge erukwe na-eruo ka anyị gaghị mkpụrụ nya nwa ọgwụ ọkụ ịma na ọgwụ dere n'ọkụ n'ọkụ mgbere fanta ma agbawa ya anya ọkụ ịma ndị mmiri etigwara ka ọgba je etiri aka ọgwụ ejekwanụ na-arụ ọrụ ọkwanụ idere dike okwu nwa ka m na-ekwu ekwu idere o hmm? idere o nna o nwa m obobi chima ka ọ nọ nso nwotu nọ nso ezigbo nwa mụrụ n'ụkọ nwa obobi chima ka ị nọ nso ijere onye ibe ji emerụ nye nwawa ọkọchị kọcha ka ọkwa ịmụdu mmiri ama tinye aka ọkwa ịma n'ibu ibu ọma bịakwanị n'izu n'ọzọ abịa n'ọnwa gụnyere nna n'ụwa ma karịa ma arụ okwu ndị igbo mmanwụ na-ekwukwa n'okwu nnenwo gbawara obi n'agụ deru ederu odogwuo ebere owe nwa nwa n'agụ e e eji akwụkwọ ọnụ eji ejibe iche okwu ka ntụgwa atụgwa ibe mbekwara ka mbewe nne nwawa ọnụwara igwe ebe agba agba eje nwa erika ọkwa nna ijere ijere onye nke eji agbadide eji ọha ka ọzọ aza onye nke eji akpọrọ mgbịrịgba ka ọzọ aza bịa

bụ nwa dike ibe o mere akarịkwana n'akarị ijere o ijere o ijere ọnụ dike bakwanụ n'aja ọbịa nke ọnụ dike ji eme mmanwụ Gbẹ̀rọ̀jàlá gbẹ̀rọ̀jàlá gbẹ̀lẹ́ka ó rọrọ̀ bí. Ṣé àgbọ̀dún ló dákẹ́ lè bí dọ́? Ló dákẹ́ lè bí dọ́?

mmanwụ ka mmanwụ mmanwụ ka nga dike na-eme ife onye ka eji akọrọ akọrọ ka ntụba ntụba mmanwụ dike nọ na-egbukwa mma na ọgbọ dike bụtụ pụtụ mgbamba mgbe eji egbu na ajọ ọbịa gbanara ndị eji amụtụ na ndị ụka ọkaibe amụtụ mgbe gburu ọkwanye ka o ji eme mbụ ọkaibe na-ebo nwaji agụ ọrụ akwanụ na-emecha ya ma atata itere itere ịgbakwa cheta eme akụkọ nwa ịkọrọ n'iru ọgwụ mgbe eji eme nke eme mgbọnwodogwu zoro ezo aka onyere na naanị ugoyi hmm? ịgbakwa ebido m njem jewekwa ebe agadi nwaanyị ka nụrụ ya okwu maka nne m mụchara m ma gwakwa m iche ọkụ agadi nwaanyị gwakwa gị okwu ka ị nụrụ kere na ntị agadi nwaanyị ama ọ m jijọ ka ụbịa ka ị nụrụ mma okwu mma bịakwa ka nnụrụ ya okwuo agadi nwaanyị ma were aka ma bịa m iche okwu n'isi o bịara m na azụ ma bịwa m na mbụ ụkwụ agadi nwaanyị gịnụkwa na-achọ ka njụwa jụwa mmakara bụrụkwa m ma anọwakwa anawo ijere eze ọgbanje ọ ga-atụkwa m n'ije ọ tụọ atụọ m n'ụkwụ ọ ga-atụọ m na nka nje eme mmọnwụ ọkwa ime iwe nwa nwa riwe ruo akụnyere nna na anya ijere na-ekwe na onye nwe ụzọ onye wedeji nọ n'akwụkwọ m n'anya nọ na-ebekwe m ka obekwuo m n'isi o akụnyere nna dịka odogwu deruo ederu dike gboo ike ga bi nwere ntị nụrụkwa nụrụ onye nwekwara okwu ndị ekwu ekwu ekwuwe maka ajụjụ ajụghị ama agbaba agbaba ajụwa ife mere n'ọkụ ime ji ajụ chukwu gị ihe kere ụwa kwanye nwa nwee nuo ajụọkwa ife mere na na-eji ajụ kwanye nwa nwa ọdịnala maka ọdịnala tọrọ ụka na ilo ndị ọchụ odogwu jere ezo okwu nwa ego bịakwa bịa ọdọgwuo

maka nwata mara ibe chere ya ma na o ji ebido na nwata ma achụba ya achụba maka ebidokwanụ n'ụtụtụ ma achụwa ewu ojii ọkwa na n'abalị na-eji ejide ya ejide ọkwa ndị icheoku mụtara icheoku ma bido n'ụmụaji ma mabara ya ibe nwa na-ekwu okwu ya oyi icheoku abụrụkwa na ugo mere ncha kemgbe o mechara ijere amati ya ka dike na-ekerepụ ụtụ mkpọnwụ ka mmanwụ na enwekwara ibe mmụọ na-ekwu odogwu na nwere ibe mmụọ na-ekwu mmụọ ma karịa mmụọ ijere ka nke ọrụ ha akụkọ aka na ka nke ọrụ ha akụkọ ị makwa na ọ bụrụ m ibe nna m na-eme eme ma bụrụ mgbịrịgba ma jebe na ibere mmiri mmalite na ibere mmiri ma akwụkwọ mgbịrịgba ibe bụrụ ka ngwụ ya anya makwa m ibe ndị eme eme na ọgwa ọtọ nwa ka ji ma narụa narụ olu ibe ngwụdịrị ka ndụwa dụwa anwakwa mgbachi na nuzi na anụ oyi ọnwụma ma di ya aka mmachi ọgbanwomewuo mchimchim aka m aka ma onye ka eji akọrụrụ na akọrụo ijere zọgbanje na anụ ga hmm? ijere n'idi na ijite odogwungwu ọkara nya gụwa gwụọra nya gụwa ijere n'ọdị na ijite ijere n'ọnọkwa n'etiti ọgwụ na ibere mmiri ijere n'ọnọ na ka onye nwe kwuru okwu ya ijele nọ nọkwa n'aka nwa ibe nwa na-emekwa na-eji ijele abakwara narị ike ga ma ọbachachie n'ike ijele nne na ose na asatọ ma richa ya erikwa na ọsọ ma pụtacha ụdị ike na iro ndị ọcha aka onyere nna ọkwado mmụọ na-asa aka ije eje eje na ịnọchakwa nna nya nwebe ibe aja amakwana aha mmadụ nke anyị ji amazụ aha mmụọ nke agbọrọ agbọkwa anya kpọọ ekwukwe n'ọnụ ma kwuo ya ekwu nke eji ejebu n'ije ụkwa ma jirikwa ụkwụ ma jejasie anyị ike ọkwa nna ibe anyị nọkwa n'ụwa ka anyị kwere ọgụ ma chere mgbịrịmgba onye owu onye apụta n'ilo ndụ chechikwa ego agba naba naba ọkwa nna ijere dike ọkwa mana ji uwe n'ọgwụ ma rie n'ọgwụ nya ka oso ji iji gbe anyị na ndị dike kwa ya na-azụ ụmụ agbawa ya ọnụ na oje ekwe na-eji ije nyere ọkwa nna mana mgbe merụ ọrụ ọsọ ọjọọ ojegatakwa ije nyere ọma ọjọ ekwe na akọmpi ụmụ eji ọkwa nna aka onyere na na anya ugo mmanwụ ka mmanwụ hmm? mmanwụ dike nọ na-ebukwa mma n'ọgbọ ijena na ebedo ụnụ na-ajọ ọbịa ka njuwo mma gbana nụ nye mmanwụ ọnụ ụnụ dere edere n'ibe ijeọkụ na-ekwu nwa ọnụkwu ibe ijeọkụ na-ekwu akarịkwana na akarị ebirekwa nwa nwa ebewe igbo na iru ọgụ ọkwa ime onye ga-eji ebere ya ma akaba akaba ọkwa ime onye ebirekwa m nne nwewa akwụkwọ nne m amasị m njebe n'ụlọ akwụkwọ ma kerekwa egwu njebe nnukwu ebe nwe onye nkụzi amasị karịa m ibe gbakwa m ije ọkụ dike maka ijikọta nwata ibe na onwekwara oge eji eru ndụmọdụ amasị ya aka ije lụọ kwanna onye nkụzi nwa ma atụmịtụ ọgụgụ n'ọrụ a na-akọ ọgbakarị ma agwa ọgwụgwụ nwa mgbara ji mawa n'elu onye aka o ji erube agadi nwaanyị ka m kwuo okwu okwu ọ tụgharịkwa ya ma gwakwa m ịchọ okwu dị ka ọgwụkwụ mmọnwụ ji ejeje na aka o ji eru mara chi ya aka tụwa mmọnwụ nwa emekwana ene m ibe mmọnwụ ọka nga dike eme m ibe ibe na-ekwukwa ọgwụ ibe na-emekwara ọgaraja ụra m na iro ndụ ọcha onye kerekwa egwu nye abịawakwa abịawa anyị nọkwa na iro ndị ọcha anyị nọkwa na-eji ọha ọkwa eziokwu ijere ọkwa ịmụ ụka karịa ma arụ ụka dike nwe akarịkwara na mgbọmso ike nga dị ike mgbanwụ karịrị na mmanwụ onye ọdụ ndị onye ajụ na ama ajụ ibe sara ọnụ ahụ anọ kwa anọ ogwu sere maka mmọnwụ na-ekwu ekwu mmọnwụ na-ebekwa n'ụkwụ ya adanda dike tete idela ụka ndụ ọga ajụjụ ogbobi maka ọnọ nso onye gwọrọ m awere mm-hmm. awere dike kwanye nwa bụ nwa ga-aba nwa nwa mmọnwụ oyi mana ije ọnụ nso mm-hmm. ejikwana n'eke ahụ eru ude n'eke ngịga na anya na na na nke onye gbọrọchi ihe ka ọ ji azakwa aza aka onyere nna nke ịgbọrọchi gị ka ọ ji azakwa aza lelee nwa m abalire okubadube badube badube odogbu mmanwụ na-ebekwe n'ụlọ adanda dike badube ịbakwa naanọ m na be m ebe m na-etiti mgbe ebe na-eme nke mmewu mmanwụ nne m ama ọgbọkwa m ichekwere nye ruo ka na nka m nne m ama ọgbọkwa m ichekwu dike onye mgbe emekọta nke emekọta mmanwụ ma ruo ka ka na nka mmagbụkwa nne m nne m nne m nna m nna m anwụ omegwu ọgbara mmiri ma mana onye na ya nne m na ọta ka bụ na na nke ọkwadị na ụbọchị ka o bidoro arụkwenu na-eji ọha ọkwanna ọkwado ebido na na amarịwenu icheoku ji agwụkwara onye eji enyere ya ka ọ ma bụrụ na ijere akụkọ nwa ka ndị akọrọ akọrọ onye nwekwentị ndị anụ ruo maka mmanwụ nọrọ mmanwụ n'ime mmanwụ ama na-enekwanụ mmanwụ maka ugwurugwu ụzọ ugwurugwu n'ụzọ gba akụkọ ugwurugwu ọnụ obebichi maka ọkpa ịmụ ugwurugwu ụzọ enyi n'ụzọ bụrụ na ugwurugwu eke enyi ọkwa nna odogwu zere ezo aka onyere na na anyị ugo eze amụsu ah? dibịa ọbara tụrụ na adị. n'anụ ga oh, oh, na ọnụ ndị na n'anụ ga ndị ọgwụ na go mgbatụnere na igbudu ka igbudu dịka tete mgbatụrụ na onye gwọchara ọgwụ ma were mgbanana ma gbagbuo ndị ama otu akụnyere nna n'anụ ga kịtịkịtị mmanwụ na-egbukwanụ n'aja ọbịa ije ọgwa na-ebekwanụ na-eji ọha ọkwanụ odogbuo dike njikere pụtụ mgbamgba mgbe eji achụkwa n'aja ọbịa akụnyere na okwe mmanụ anụ m n'ụzọ ma rụkwa n'ụzọ ma gbakwa mbụ ruo ma nnekwu nwa ibe nwa na-eme na abụkwanara ya na iru ọgụ karịa ma arụ ike ga dị ike eme nnekwu nwa ike ga ibe imere akarịa na akarịa o zere egbe ogbuzere abalị odogwu ga-ebe ọgwụ oge ọkwa dịka njikere pụta ime mere dịgakwanụ nne mmọnwụ zoro ezo akụnyere na ọkwa nwere ibe mmọnwụ na-ekwu ekwu ọ nwere ibe mmọnwụ na-ekwu ọkwa mana ana m eje na ụna eji ọha ọma jeruo masịkwa were ebe nna m ụka njebe ejebe nekwa na ana m erute n'ụkwụ ụkwụ ụkwụ ama daruo adaruo ịmakwa mere ike ọgwụ ọmụ ezi ọgwụ ọgwụ m na okwu na okwu na-ekwu ekwu maka mmọnwụ na-ebekwanụ na iro ndị ọcha na ibe na-ekwu ọkụ ịma n'ụkwa ma daa m n'ihu gbalewe gbalewe na-ekwe mbọ ma gbọrọ ugbo mbọ wule eziokwu akwa kpọchidekwa ịchọ ọkụ ma bụrụ ya ma chọba ebe nwụọ na-eru elu aka onyere na mụ na ụkwụ onye ka njụwa oyi mụ na nne nwa ụkwụ onye emekarichara ka ajụwa enwewe ojogbu ka eme ọgọ mmanwụ ka mmanwụ ojogbu ka eme ọgọ dike eme ọgọ na ụdị ịchọkụ ibe agwa ka ibe enwe enwekwu oyi odogwu eze ma agwa m ibe nke ferụ nke ferụ maka nganga dike nọ na egbukwa mma na iru ogwu dike nkanga mmemme ma ibe ibe na ibe jidekwa m ụmụ anacha m aka onye ka eze akọdịla akọrọ ijere dike dịkịrị okwu ka m mekwara ka kwuwe kwuwe onye ọdụ ụkwụ eto ndị gọbakwa na-azụ azụ maka ibe anyị na ọbụ ịgakwa n'ihu n'ihu ede anụ bụ iji ije jekarịcha mgbe iji agwụkarịchakwa bụ na ibe ọkwa nna aka onyiri nna na adị ụka ite gụnye ebere gụnye nwebe ọnụọgụ mma jebe jebe aja ndị nwewe ọnụọgụ mma dabakwara ụmụ ma ọkwa nna akụkọ ma aka mana akwụkwọ iberi nne abaka ọgwụrụ akwa nne akụkọ dike na ọnụ aka mma

Idara DJ. Kelebe DJ Chess. DJ Chess. DJ DJ Chess bi mera karikwana na gere ogbanya ki topu ni bia kwa bia. Oju to apia gba. Ike nge me mmomoi be. Ofufe ko na efe. DJ Chess eke n'ọnụ. DJ Chess ibe ni go mmadụ igwa chi go mu ibe mere dike kwanụ nne. DJ Chess. si ìyá àdúgbò. Peter Johnson bẹ kẹ́nà bẹ ka ń kọ́lu wọ wọ. Bẹ́ẹ̀ka owó ló ní wọn kẹ́tí pẹ́ níbẹ̀ nínú. Ọkú gbọ́dọ̀ gbogbo máa nà ná owó máa ní tàbí ẹ̀kọ́ wọ wọ ọjọ́ ìdẹ̀bọ̀ ọkọ nínú. Àti kúndà dàbí gbọ́dọ̀ gánà mọ́. Peter Johnson ní bẹ́ẹ̀ kó pọ́n náà lọ́wọ́ ní ọkọ̀ ọkùnrin. Ní ọkọ̀ ọkùnrin yóò dé ọkọ̀ ọkọ̀ yóò bọ̀ tàbí Peter Johnson náà dàbí

ichekwanakwana onye gwụkwarata ka abụ ya chi ogbobi nke mbe ka mbe aka na anọba ejedịga m onye gwụkwarata ka abụ ya echi ụbọchị eji achụ nta ka achụ na were nchọ ma adịrị anyị na mkpọkwanna nna chi maka ọ na adịrị onye ọbụla na mma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 igbo kwenụ igbo ṅụọnụ igbo mụọnụ igbo kwezuonụ nke onye chiri ya ezelụ igbo mụrụ nze mụọ nzọ igbo eji eje mba biko nụ ndị igbo ibe m ka anyị jikọọ na aka ọnụ wee kwado asụsụ igbo mee ka omenala igbo wee na-aga n'ihu biko pịala anyị aka na sọskripshọn bọtụl ma pịkwa mgbarịgba aha n'ebe ahụ ka iru ike na-akwado anyị ka ihe anyị na-emekwana na-aga ife anyị na-emekwana bụ ka a na-akwado asụsụ igbo ọ bụrụ ife ọjọọ ka anyị na-eme ọwụ ejimara igbo ọwụ igbo ka ọ ka anyị na-eme ka asụsụ igbo ka ojimara igbo na-aga n'ihu bikonu kwado na anyị banye na sọskraịbụ n'ihe anyị na-eme ma na-awọchịkwa anya oge niile udo dịrị unu ekele dịrị unu